esibe ga bụ onye iji agwa m ụdị okwu chukwu ajọ di na nwunye na ezumezu na-akpa nkata ọfụma utobe enyi m nwoke ị ma na ọ fọrọ otu ntakịrị oge kịta ka o mee otu awa anyị na ebe a na-eche ngọzi. mgbe enyi m ugbu a bụ oge mmadụ ịkwa makwara mee ka ngozi mata na ị hụrụ ya n'anya enugo mana ọ bụkwa na igbucha oge niile emesịa ngozi wụkwara m n'ala bịa nwoke nkwụsị kwụsị ikwudiri okwu a utobe enyi nwoke hmm? achọkwaghị m ka ngozi hapụ ịnabata m ah, ah, nwa ọkpọkọ ọ bụ gị nwee ebe a na-ere mmanya nkwụ kachasị n'ezumezu ịgwa gị eziokwu ihe m na-ahụ bụ n'oge na-adịghị anya ọba aha gị ga-esi n'ezumezu banye Abakaliki jide ekpere gị a ọ jikere nke ọma jikere nke ọma gịnị mere o ji akwụsị ọzọ mbanụ hii nwokorobịa na-achọ ịkọrọ anyị ọrụ ọ na ọ bụghị enyi nwoke nwa amaka ka ya nyazụ ya ee ọ bụ achọ ha bụ asị apụta ụtọbụ enyi nwoke hmm? legoro ka ngọzi si achị onye ma amụmụ ihe jikọrọ ha abụọ mana obi adakwara gị mba ozugbo ha rutere ebe a kwụsị ya ọ dị mma m ga ya o otubo agaghị m emenwuzi ya biko n'egoro ka ngozi saa achị chai nwa ọkpọkọrọ yọọ ewuola m n'ala nwa ọkpọkọrọ yọọ jide jide eji ee ama m chinwe mana achọ agbanweela nwa amaka ị ga-enwere ya ndidi ịnụgo asọmpi egwu bọọlụ anụnwa ga-abịakwa mala ehe kedu maka mama ugo ịnụgokwa olu ya kemgbe ọ gbahapụrụ nwa ya na-ebekwana mana ekpebiela m ịzụlite ugo ọ bụ naanị onye nwere obiọma ga-azụlite nwa nwaanyị ọzọ dịka nke ya ịbụ onye nne bụ ihe magburu onwe ya maka na mama mama nne nna itetego kedu ka ị mere adị mma hmm, chinwe nne m nne nna dịcha m ka onye na-anaghị eriju afọ ezi enyi m ọnọdụ nne nna na-echekwa m uche Mana achọghị m ikwu ihe ọ bụla ga-ewe nwanne m nwaanyị iwe ugbu a. Aa Chinwe, ekwuzila otu ahụ. Nwanne gị nwaanyị ka ọ bụ. Gwa ya nke bụ eziokwu. Nnenna tara ezigbo ahụ. Ihe kwuru bụ eziokwu. Ọ naghị eri nri nke ọma. Ọ na-arịakwa arụ mgbe ọbụla. Nke bụ ihe gosiri na ọ naghị eri nri ndị ahụ na-edozi ahụ. Amụtago m ọtụtụ ihe site na ige igwe okwu redio. Kemgbe ahụ m bidoro ileta ugo. Nwa na onwe m na-agbakwa mbọ ịmụta ka ike kwere m. Ọkachasị n'ihe ndị a na-akụziri anyị n'oge antinatal lee anya ka m gwa gị Chinwe dịka ndị nne na ndị nlekọta ụmụntakịrị anyị kwesịrị na-eleba anya n'ihe ndị ụmụaka anyị na-eri jide ka iji good evening. Ah, ah. n'iko nke a ihu dịghị otu a arụrụ m oke ọrụ n'ugbo taa achọrọ m izu ike chere n'iko ọ dịkwana mma mm, biko tupu ijewe izu ike ahụ achọrọ m ka anyị kpọọ obere nkata biko bịa ngwanụ n'iko kedu ihe mere unu ji eme m otu a aghọtaghị m ịma na ụmụnne gị ebizi ebe a ọ bụ naanị gị na nwunye gị ka mụ bi n'ụlọ naanị m na-anọ n'ọtụtụ oge ọ bụ naanị mgbe m gara ọgbakọ ụmụ nwaanyị ka mụ na ndị mmadụ na-akpakọrịta ma ma ngwa biko gbaghara m ịma na ekwesịrị m ị na-agbasi mbọ ike ka m nwee ike igbo mkpa dị n'ụna ama m na ị na-agba mbọ mana mba enweghị mgbe ọbụla m na-agba na-amịta mkpụrụ ego nkụ eze ego nwụrụ anwụ egwuora mmiri biko kwụsị iche oke echiche banyere ihe ndị a maka ahụike gị ana m anwakwa ike moo mana nke mere na nso nso a chọrọ ịgba mara mama neguru doris nwanne nwa amaka jere iwere ala ahụ mkwụrụ ụgwọ ya mapụtara maka amụma osikapa ma gịnị mere ọ ga-eji eme ya ụdị ihe a onowu ọ makwa gbasara ya ee emere m ka onowu mara maka ya kedụkwana ihe owu kwuru owu sịrị na ya ga-akpọ doris gwa ya okwu ya gwakwa ya o ọ bụrụ na ọ gwaghị ya gee ntị mama ugo ị kwụsịrị ịbụ nne ugo ụbọchị ahụ ị gbapụrụ ya anwazikwala m akpọ m n'akara ekwentị ọzọ gịnị ka o kwuo anụ ọhịa ahụ na-akpọ m ka ọnwa anọ gachara ọ gbapụrụ nwa ya ịrịọ mgbaghara ọ pụtara na obi ruru ya ala kemgbe ọ gbapụrụ nwa abụọ o nwedịrị obi ịgwa m na ọ ga-abịa kpọrọ ya n'oge na-adịghị anya mana nke ahụ agaghị eso okwu ọ bụrụ na o chewego echiche dị ka mmadụ chọọ ịkpọrọ nwa ya ya bịa na ọkpọrọ nya nụnụ ee achọ ọ gị na ekwe ihe ee eh, obi m ịgbara oke mbọ ilekọta nwa abụ ugo anya mana nwaanyị ahụ bụrụ na ya mụrụ nwa nwaanyị nwere ike ịgbapụ nwa ya dị naanị ọnwa isii etozughị oke ịbụ onye nne eh, mba mba obi m agakwala ebe ahụ ị na-aga hmm. ama m na ọ bụ ihe ị ga-ekwu ọ tụghị m n'anya ọ bụbụghị obi gị ka m kute nwa ahụ na mbụ agbahapụ mgbe m akụkụ unu ruo mgbe asọmpi egwu bọọlụ ahụ bịara kazie gị karịa mụ n'ụbọkwa ya iwe gị adịla ọkụ ịmakwa ihe m ji tinye uchu m niile na egwuregwu bọọlụ ahụ bụ maka ọrụ koochi ahụ m na-achọ n'Enugwu ịma na m hụrụ gị n'anya nke ukwuu mmadụ ọ n'ebe a Antị hmm? nọ oh, abịago maka ihe ahụ mụ na gị kpara ndị a bụ ụmụ nwaanyị ahụ ga-esonye na agba nke mbụ n'ọzụzụ ịkwa akwa nwa o nọn o ọ dị n'obi nke chere gị ka nke abịazi biko biko jewagodo emecha emecha m na-aga ndị ọma na-ebi n'udo ndị na-emekọ ihe ọnụ chinwe chinwe ọ nọdịkwa n'ụlọ a mba mama ọ lọtabeghị antinatal ọ gara nnọọ o akamahị na-enye nne na bunuru ibu eh? mama hmm? ọkwa chinwe na enyi ya nwa amaka sịrị na ọ dịka onye na-anaghị eriju afọ ee ihe ha kwuru bụ eziokwu ahụrụ m na ọ na-atazi ahụ adị m redi ịgba ya nri maka na ọ naghị eri nri nke ọma kemgbe m kwụsịrị inye ya ara n'otu afọ gara aga mbanụ ịgba ya nri abụghị ụzọ kama iji nye nwatakịrị nri mm, na-enye ya ọtụtụ nri dị iche iche ruo mgbe ị ga-achọpụta nri ndị nke ahụ na-amasị ya oke o mama mm. ọ na ihe siri ike ugbu a maka igotere ya ụdị nri dị iche iche ọ bụghị iwu bụ na ọ ga-abụ ndị ahụ dị oke ọnụ ị nwekwara ike inweta ya n'obere ugbo ahụ ị kọrọ n'azụ nọ gị ee mama mm, kama inye ya naanị akamụ tinyere ya soya bins crayfish ma ọ bụ mmanụ nri ka o wee melitekwa ihe oriri ahụ mm, ị nwekwara ike itinye ya Tom Brown ụmụaka ejighị egwuri chaa chaa Tom Brown gịnị bụ Tom Brown Tom Brown bụ nri ụmụaka emere site n'ịgwakọta ọka osikapa dawa joro tinyere ya soya beans granọt, crayfish ọ na-emelite ihe oriri ụmụaka mhm. mm-hmm. ihe ndị a na-agwa gị eziokwu jide ka iji nwatakịrị nwere nsogbu na-anaghị eri nri nke ọma kwesịrị ka a na-enye ya ezigbo nri ga-ewulite ime ahụ ya ezigbo ihe oriri ndị ahụ zuru oke gụnyere nri ndị nwezuru ụzọ nri anụ ahụ m gwara unu na mbụ n'izuụka gara aga nke mbụ bụ nri dịka plantain na akpụ nke abụọ bụ nri dịka beans soya beans ahụekere egusi na ihe ndị ọzọ ọ bụbeghịkwa nke atọ bụ nri ndị si n'ahụ anụmanụ nke gụnyere akwa milk crayfish azụ na anụ ebe nke ikpeazụ bụ mkpụrụ osisi na akwụkwọ nri eziokwu mana nri ndị ahụ bụ ihe ị nwere ike inwetanwu n'ugbo gị maọbụ zụta ha n'ọnụ ego dị ala n'ahịa akamụ ma bụ ihe nri asụrụ asụ ọbụla ị na-enye nwa gị ga-enwerịrị ntụdawadawa crayfish akwara akwa ya na mmanụ nri nọọsụ chi hmm? nsogbu nke m nwa bụ na nwa m na-eri nri nwa obere oke nri abaghị uru naanị isi ike hụ na ọ na-eri nri ahụ nwa obere nwa obere ọtụtụ ugboro n'ụbọchị nọọsụ hmm? n'onwe na-akpọ gị kemgbe eziokwu biko nyetụrụ m aka metọpụ nkụzi ya n'ọzụgo mma nna na-abịa biko onye na-akpọ chinyere obi kwụsị akara ekwentị gị maka akara ekwentị ọzọ chika netwọk ekweghị ka m n'ihi na-ekwu ọfụma kwaba na ya kedu ebe ngozi nọ n'anya chinyere enyere m gị otu izu ụka ịhazite ihe niile ma kpọọ m ka m kwapụta ma ọ bụ ya chinyere jizọs dịka nwoke a si nweta akara ekwentị mbikọ. anya ju m anya maka ụkwụ anyị chọrọ ịma kịta <laughs> taa bụ ụbọchị ikpeazụ anyị na-ekpu ụka ebe a ama m na ụfọdụ n'ime unu amarala anyị ewetaghị ego ole onye nwe ala ha rụrụ ụlọ ụka anyị sịrị anyị kwụọ ya ya mere anyị ga-eji kwapụ n'ime izuụka a bido n'ụbọchị ụka ọzọ na-abịanụ anyị ga na-ekpe izuụka na kọmuniti skuul anyị ruo mgbe anyị ga-achọta ebe ọzọ nọọsụ ahụ adịgo ọ dị mma aa a adanne nwaamaka na mama gosipụtara na ọnọdụ a na-emetụta ha ha na-ahụtazị m ndị ka ajọ nne na-ejighị nwa ya kpọrọ ihe adanne m ọnọdụ nne na-erighị nri otu o kwesịrị kwụsị gị gị n'aka chinwe na nnedị mm-hmm. mm-hmm. anyị enyochaala nne nna chọpụta na ọ naghị eri nri etu o kwesịrị ọ dị njọ nnukwu ọ dịkwa njọ ma bụrụ nke e kwesịrị ilebara anya ozugbo ụdị ọnọdụ erujughị afọ a nwekwara ike ibute ọrịa mee ka nwatakịrị ghara ị na-eto nke ọma amụtaghị ihe ọsọ ọsọ tinyere ọnwụ oge ụfọdụ Chimo Chinyere biko nwa m ọ na-ahụ nri nke ukwuu Nnedị ịma na ọtụtụ ụmụaka na-eme otu a Chinwe ọ dịkwa mkpa na a na-enye nne na ihe oriri dị iche iche nke mejupụtara ụzọ nri anụ ahụ m gwara gị oge ahụ unu bịara antinata nọọsụ biko kedu ụdị nri ndị anyị na-ekwu maka ya nri dịka poteto, osikapa beans egusi ịsịsa ihe ndị ọzọ dịkwa ka um, crayfish azụ milk mkpụrụ osisi na akwụkwọ nri dị iche iche o juru eju hmm. daalụ hmm. mana inye ehi oriri dị iche iche agaghị arụcha ọrụ ugbu a n'ihi ka ọnọdụ ya si dị unu ga-agawakwa ụlọ ọrụ ndị na-ahụ maka dayet na Abakaliki ka ha nwee ike lebara ya anya nke ọma atụla ụjọ ọ ga-agbake hmm. anyị agaghị enye onye ọbụla ikikere ịba n'ala ọbụla ka ọ dị ugbu a na ọ bụ ya nwe otu ala ahụ ị chọrọ inye Doris ọ nwekwaga nsi enezi gị anya kedu nke bụ onye ọbụla si ebe o si pụta ka ọlụ gaja mbere ikwere <laughs> ichi onye buchi aga m eleghara mkparị ahụ inyere nyere m ugbu a maka okwu ala ahụ ekwenyere m n'ihe Nicol kwuru maka na ọ bụ ezigbo mmadụ na-akwụba aka ya ọtọ ikwenye n'ihe Nicol kwuru n'ihi ezi omume ya apụtaghị na ọ bụ ya nwe ala ahụ gịkwa ntị ka m gwago site na nkwado ụfọdụ ndị ichie eresigo m Doris ala ahụ ị ya ịrịgobeghị n'oche eze mana ihe ibidogori na-ahasasị obodo <laughs> onowu ọ dị mma n'oge na-adịghị anya ị ga-ahụ ka ọchịchị m ga-adị kwado obe onwe gị nke ọma maka dịka isi mara ihe karịrị ọkara ọnụọgụ ndị ichie anị ndị nze na ọzọ na n'azụ <laughs> lee ma onye buchi ọ bụrụ na m na-enwebe obi abụọ banyere erughị eru gị eze obodo a igosila m n'ezie na echiche ahụ dabara adaba ịtozigo oke nọ n'oche eze obodo a ị gaghị enwetakwana ya <laughs> onowu onowu doro gị anya na ndị uwe ojii achọpụtara ihe ndị ọzọ gosiri na nwanne m nwoke anwụọla n'ezie gịnị ka ị na-akọdo ihe a kedu ka i si buru ụzọ nweta nchọpụta ndị uwe ojii onowu nsogbu adịghị hmm? dị nnọọ nkwadebe inyefe m oche eze obodo a n'aka ị na-anụ ya na ọzọ dị ka ibie gekwa ntị ọfụma anwakwala anwa kpọọ m oku banyere ihe m na-eme n'obodo ọzọ taa mechie gị ọnụ esibe gị agabụ onye iji agwa m ụdị okwu a onye buchi ndị mere ejije a bụ Victor Okechukwu Loves Onyebuchi Ifesinachi Nwamini Nwamaka Nwafọ Rachel Ogbuagụ Uche nne na Michael Chukwudi Nweke ndị dere ya gụnyere Busayo Iruemiobe Ikechukwu Ọdụm ndị hazi ya bụ ejije bụ Chika Igwe Ugomma Ọgbụ Ose Isaac Nwale Christopher S Rachel Ogbuagu Ezaga Chibeze ọ bụrụ na ị chọrọ igere ihe omume jide ka iji efu pịa akara 421 na Airtel ndị na-ewetara gị ihe omume jide ka iji bụ ụlọọrụ mgbasa ozi steeti Ministry of Health na njikọ aka ụlọọrụ mgbasa ozi EBBC Art Council na EBS redio site na nkwado ndị mba Amerịka